anụ gbaa aja ọsọ agbaa ya aja egbe ihe a na-aṅụchite dị ochi nkwụ ada adachite dị ochi elu a na dị ochi ada adachite dị a na dị ochi ada adachite dị ụsụ gafee agadi nwanyị nke nke ụsụ gafee

nwaanyị di ya ga akpọ asị n'ofe dị ụtọ iji egburu oge anyụrụ alụ na-ana n'iyi alụ na-ana n'iyi iji ji ikenye karụ nka uche abụrụ ndị mmụọ ikenye okwu kpọrọ ịzaga nyere ya nyere ya aka n'ije ọfịa na-asọ nkata na-epu n'elu ọfịa na-asọ nkata na n'elu ilu ruo asaa ebugara ụfọdụ mmanya ilu ruo asaa ebugara ụfọdụ mmanya onye jee na nụọgụ jee na afọ nụọgụ jee na nkwọ nụọgụ jee na eke nụọgụ matakwa amata na onye na-achọ ndị afịa okwu na ụlọ ndị afịa na-achọ ya, onye jee na ọya nụọgụ jee na nkwọ nụọgụ jee na eke nụọgụ jee na afọ nụọgụ mata amata na onye na-achọ ndị afịa okwu na ụlọ ndị afịa na-achị Achọ ha kwa afọ e, afọ e, na akpanwe ha dibịa onye ji egbe wee gbagbuo ejula kedu anụ ọhịa eji e aka wee nwude ọkụkọ si na arụrụ arụ wee li na-ebute etomafọ ọgaranya jee mba anụ ju akpa mara na ndị ọ na-enye ya enye ọgaranya ji mba anụju akpa mara na ndị ọ na-enye ya enye onye ọbịa n'izu ọ bụrụ onye ụnụ onye ọ bụrụ onye ụnụ ka ọ dịnụ mgbọsị ọzọ anyị ya afụkwa